ndewonu ụmụ ah, igbo niile aha m bụ maazị cms onye nọ m n'akụkụ maazị akaụntụ bụ afọ m otu a ka ọ dị n'ụbọchị nke taa anyị na-ewetara unu igbo cnn anyị si na akụkụ fensị na-ewetara unu akụkọ nke taa ngwa gezienụ ntị ka unu n'isi okwu anyị <clears throat> e gbuola ọtụtụ ụmụ igbo na mba South Africa mgbe ndị nta akụkọ anyị gara mba South lọtara ha mere ka anyị mara na ndị igbo anyị jizi okwu si na mba South Naịjirịa site n'ụzọ a na-akpọ apịa nwe Madagascar mgbe a na-ajụ otu onye ji okwu nọtara mgbede nyaahụ ahịa na ahịa bụ Emeka ọ sịrị na o nweghị ihe ọbụla o ji nọta belụsọ ofu staụtụ na ofu siga sịga o tinye na kpamgbe ebido ozi mekwara ka anyị mara na ihe butere ọgụ a na mba satụ bụ ofu nwa agaraga nwa a na-akpọ xenofobia xenofobia ya ata ya gbapụ ọsọ jee sere chinchi ozugbo ka ewetara gị chinchi chee ka nkọgodi nke ma gị ekọba idebe o chemakọ chemakọ ọtọ nụ m ekọ ngwa gezienụ ntị otu onye ara na otu onye isi dị mma akọla ọnụ ba mba ma lụọ ọgụ n'ụzọ osisi ọma aba mgbe ndị nta akụkọ anyị tụrụ dan a na-agba ha ajụjụ ọnụ onye ara kwuru na iwe ya wụna na onye isi dị mma nọ na-akpa agwa ka onye ara maka ọ nọ na-aga n'ụzọ na-atamu atamu ọ gara n'ihu na-asị na na asị onye ara ya nwawo na-agbalara for 25 years na ọkpabidika agwa bifọ ọ dịkwa egwu mgbe anyị zutere onye isi ndị ara na aba na-agba ya ajụjụ ọnụ o mere ka anyị mata na ndị nọ aba ekwezighị ha marazi ndewo ndị ara n'ihi na ọ dịghị ahụ izi ị na agba ara na aba maka na onye ọbụla nọ na aba na-akpazi agwa ka onye ara ọ gara n'ihu na-ayọ ọkpọ ọha na eze ka ha niile nyetire ha ọnụ n'okwu a ọ sịrị na ọ bụrụ na ị chọrọ ka a na-ahụta gị ka onye ara na-aba na gị bịa n'ụlọ ọrụ ha ha nọ na osisi ọma bụrụ pete aba ka enye gị ID kaadị maka ndị task ijide gị enye ka na onye ara ịkọtala Dime con la cuñada. Ale, pues, ale, mo plantar. Ale, mo plantar na gango deba. Mechi kura kwa. Bande mari mechi kura kwa kwa. kwa. agro de. Ibo bigbo. Iya bo ibo si ene ne kai si gana Subscribe on to our YouTube channel. ka Dia dia dia na. kwa